Canada, why already am I? Okay. say if you will be bastard, shall you be bastard? Yeah. i trust you like the way you trust me. For my amigos, mommy, why don stop, not sleeping. She made the idea, I'm faded. Yeah, me do, oh, yeah, me do, hey. One shot that I took and I'm sweating. Shut me, shut up, I'm too simple. I'm too clean, I'm too nice, but it's too short. Why say you never do me bad No go play me like Drogba. Me won't change me shoe yeah. Oh, I really like the way you make I feel like that. See, I really wanna hug ya. Yeah. Gucci buyer make them go back. Good split bend past incense. You sweet past woman. Shy your feet make a person go mad. The Cali never make person go mad. My baby took a pill, wish it, wish it, wish it. For the club while you hold her there. Sure they trust me with the whole lot. Can't post for my coda. Memories don't die by we order. Yeah. Mentally psycho, money overload. Igbo and shy. Cause I'm the youngest eh, eh, eh, in charge, Igbo and Cause As I come where I enter the place, then they para for me I defeat them, they try But yo, what they for me? My self-esteem honestly is on like a thousand want to mint it. She don't really want it with me. Take everybody feelings. Money they have accordingly. Can't drop my facility, oh. Take everybody Don't know why feelings. Don't know why they feelings. Don't know why they catch feelings, Mentally, Money overload.